obodo dịzị egwu ndị be obodo dịzị na egwu eh, ndị niile na-ekeje nkwụcha n'ife gbasalụ sekuriti ee eh, ife na-emezi n'ala Igbo ụnụ fụrụ ife mee n'Enugwu ụbọchị a ee eh, dịka esi wee kwu Igbo niile gbakọọ ka e nwee nzukọ ka e kwuo etu anyị esi chekwa onwe anyị Etu unu si na ọ dị ka ndị na-eche obodo ndị sekuriti afid enwezikwa ike ichekwa anyị mmadụ ichekwa onwe ya aha ife ọjọọ onye ọbụla gbado n'anya ee n'ife gbasara sekuriti akwa ka ndị udi jiwe na-akpọchizi geeti ha ka 6 to 7 nke mgbede geeti emechie ka 7 to 6 ngwa ka o si wee dị ebe ị na-afụ owu dị ọ na ya ndị odi ọ dịka na ama na ọ dịka olugo mgbe ha ji agbapee ha wee sị ka ha gbapee na ihe na-akpọtụ obodo dị egwu o meziri onye ọbụla na-eke nkụcha na saịdị ha ibigazikwa n'akụkụ anambra geeti dịchacha vileji niile nwechara geeti onye na-anatakwa nke ngwụcha ka ọ narịte n'oge nya ya etu o si wee dozie kịta awụ ya marazie mgbe iji abata ọ na-aka mma ka a na-akpụkpụzie n'oge obodo gbagharịgharị obodo dị egwu anyị na-enkọreji ọbụrụ sọ ụdị ka ife anya na-eme ndị be anyị niile akụkụ igbo niile onye ọna ka enu nkwụcha ife agbasara ọnwụ na ndụ ịnọlụ nkịtị Ala ịnọkọta sị na chapụrụ ofu obodo